somebody from the south, somebody from the east. You betray your people. Look at this agitation now for this. Is it Biafra? Biafra. Look at the agitation. Who are the people attacking Biafra most? Igbos. Shameless Igbos. Am I in support of Nigeria dividing? No. Am I in support of Nigeria separating? No. Do I believe we should be together? Yes. But even if you don't agree with the man who is your brother, should you say it publicly if you are not a fool? Can't you say it amongst your people? If today they get that Biafra, it's an Igbo man that will scatter it. That's the truth. Do, wait, wait, wait, wait. When it, during the time of the Senate, when an Igbo man became a senator, it was an Igbo man that removed him. You remember the NWRM, Chuba Okadigbo, Payosanyim? You remember all of them? It was Igbo that was removing Igbo. That was the first and the shortest Senate presidency we have had in this country. An Igbo man employs an Igbo boy to sell in his shop. He will wreck him. He will carry all the man's money, be buying land. even where to be settled. The problem of Igbo is Igbo. I repeat it. If you sell your brother, even the buyers will not trust you. Even if my brother is saying something that is wrong, I'm going to correct him, but I will not do that publicly. I will fight for him publicly. I will get indoors and say, come, don't do this. Oh. He's wrong. But no, I'm not scared of anybody. I, I, I, I, stand for the truth. I stand for the truth. To what stupid truth? I stand for the truth. I, will, I don't care whether we are from the same ethnic group. I stand for the truth. I stand for the truth. Oh, me, I cannot compromise. I cannot bend. You don't bend already. You don't already. <clears throat> Dalụnụ, unu egego n'ihe Suleman ukwu mana ka anyị gwa anyị ọnwa anyị nke bụ eziokwu ihe ọ shameless Igbos to me ọ dị ọ dị the thing dị ọ dịka dị very insultive mana ine ya anya ọfụma inebe ya anya ọfụma ifu na demand dị very very 100% correct yes we may feel hurt by the way he put the, his words mana nke bụ eziokwu okwu niile ahụ okwu die bụ nke bụ eziokwu yes ụfọdụ ya asị na onwe ha na the whole tribe na ihe niile a dịcha there mana onwelo nke ị ga-eji wee gbanyele nke ndị Igbo sọsọ ndị Igbo ya ebe eze ha binye ọtọ ha jebe nke ndị ugwu ije nata ike iji wee bụla eze n'ala Igbo gọvanọ ha binye ọtọ ha gaba nke ndị ugwu ije nata ike iji wee bụrụ gọvanọ n'ala Igbo lokal gọọmenti chairman binye ọtọ o jebe n'ala ndị ugwu ije nata ikikere iji wee bụrụ lokal gọọmenti chairman n'ala Igbo pastọ binye ọtọ o na nke ndị ugwu ije nata ikikere iji wee dị relevant n'ala Igbo now sọsọ ndị Igbo bụ ihe unu na-afụ ga-eburu ga ndị befa na ilo welukenu ihe na-eme kịta na Biafra agitation ka unu malụ ma ihe niile a ma bụ asị ijee na nke mbọchị ndị gara aga na ka visit enu the the our forefathers during the time of ojukwu ọwụ onye igbo kpata na ojukwu enwetara biafra nnamdi azikiwe onye anambra onye ọnịcha to be precisely chukwuma ọgwụ nke ife mere icheki afụ ndị igbo na-ata today ọ ndị igbo tinyere ọnwụ ha na ya ọha na eze ndị igbo yut ee eh, ikechukwu isi guzoro gịnị ka kpọrọ ya binyere ọtọ gaba nke ndị ugwu jemi tie yerima shetima wee yọbịa iji wee maka igbo prezidensi ọ bụla mkpali ka ọ bụ ya ndị ọzọ niile kpacha nkata ọwa onye igbo ka ị e ga-eji wee zekitie agesi ndị igbo ife anụ na-eme n'imo steeti kịta ka ife onye na-akọ ọsịa hope ụzọdịma onye igbo nwanne e a sị m ka chukwu okike abịa ma gọzie suleman ọ bụgo na o nwebeghị anything dị good o megoro na his life ma sọsọ okwu anụ ọ gwara anyị ọ fụrụ anyị ụfụ na-arụ ma na eziokwu anyị ga-anabata ya ọ dị anyị mwute anyị chegharịa ma chigharịa maka na unu n'anya n'ala igbo today o nwebeghị eni igwe ọbụla nọ n'ala igbo maọbụ eze ọbụla nọ n'ala igbo onye chọrọ ịzọ ọchịchị n'ala naijiria ahụ mbịa afọ ya asị igwe a na-akwanye elu ugwu ka ife e kọsịrị ya ọ ndị Igbo ịbịa na kọment sekshọn ebe a kịta vidiyo adị gaa tụrụ it ndị niile ị ga-afụ na-akpọ onwe ha iyi dị bụkwa ndị Igbo maazị na-ata afụ taata ka ndị lee maazị Nnamdị Kanụ ọwụ ndị Igbo maazị nwere mitin wit ọha na eze ndị Igbo wit Eastern Gọvanọs ka ndị sendịl Operation Python Dance ọwụkwa ndị Igbo ka e gbuo maazị Nnamdị Kanụ ndị a niile ọ kpọlụ ga-afa ọhụrụ ndị Igbo mechara ihe niile okwu ọrụ ndị Igbo mere na ihe ndị bandit na ndị Boko Haram na-eme n'ugwu tata onwego ndị gọvanọ onye eh, traditional rula emie mpụtagolu kpọọ ndị amị ha bịa gbaba ndị ugwu bịa mebe nke na obodo ndị ugwu ịma afịa ha na-asọvụ problem ha n'ime ụlọ ma ndị Igbo na-eme ka afụ ha ka ọ bụrụ mụnwa merie enwela ala igbo taata enwere ezigbo e, nwoke na-erespekt n'ala igbo n'ihu igbo niile gbaa gburugburu n'ụbọchị nke taata sọsọ maazị Nnamdi Kanu ya ebe okwu okwu ege ntị ndị ọzọ niile bụ ndị ekpokọta ekwe ọnụ ha lere onwe ha kobo kobo the uh, word shameless is understatement ama na many people ama like ihe ahụ okwu duto onojuekwe mana mụa obi dị m aṅụrị alaike m ya gwụ ụgwọ ife ọtọm bụ bullshit that is ọtọm ọtọm gwogwo nwanne ọ dị gị mwute idozi ụlọ gị ọ dịlọ mụnwa mwute maka na ihe ahụ mkpe na-eti negodu bịa na biafra ipob attestation na ndị igbo na-ata ọfịa mana ịpụta ịfụ kpọrọ ofu wan kalaba bobrisky dose one place ndị igbo na spons ya iji wee megide ndị igbo ibe ha ka ife ị ga-akpọ nke ahụ echi niile onye akwa ibom pụtazie gwa gị ya suleman gwa gị itiwe mba itiwe mkpu mana kịta unu na-emekwa the same thing kama ị ga-akwado nwanne gị onye igbo ibe gị ịkwado onye ọzọ nkwubu okwu okwu karị achọrọ m ikwu ọtụtụ okwu mana ofu ihe m ga-agwa gị bụ na ọ bụrụ na ife a apọstụl johnson suleman nna-achụ nwaanyị ka na-echu mmiri m kwuru na ọ dị gị njọ ichegharịa ma chigharịa maka na tomi ọ njọ ọ anyị eziokwu ọ gwara anyị ife anyị na-eme anyị dị shameless wee anyị prefer igbuchecha onwe anyị i imezi onwe anyị emezi nekwana ọkwa kịta ka ị e na-ekwu igbo presidency igbo presidensi igbo presidency jeje okocha na endos tunubu kanu nwankwa na endos tunubu mr ibunu endos tunubu. very soon Peter Obi sef na contest ga-endorse article because ihe ka na-afụ n'ebe ọ nọ na ọ ka ya endorse article ọkwa onye chọrọ ịbụ president then gwa m the value o nwere igwe nọ n'ala Igbo tata nwere ọnụ okwu igwe na-eje aba ụda nto igwe ọzọ mba protect wey na outsider mba ka anyị bịa tawa kewa Suleman ile I can do that ọ gwara anyị eziokwu only the truth will set us free ihe anyị nọ bụ eziokwu ọmụa bụ map eziokwu bụ ndụ nwanne ọ dịla onye na-ekwu eziokwu ịnabata eziokwu ife ọ gwara anyị bụ eziokwu ndị eziokwu ahụ ka kwụ ọtọ ọntili anyị echegharịa ma mara ebe anyị kwụ malụ na anyị ga-akwadogodo onwe anyị na ọ bụ ị ga-avalu onwe gị bifo asaid avaluo gị ị na-esi n'ụlọ amalụ mma wee pụba ilo daalụ suleman chineke gozie maazị nnamdị Kanu gozie m ndị ipob ma kpọkwa ndị onye ọbụla si na Biafra ma abịa ọkụ ise